kọmishọna anambra steeti na-ahụ maka ahụike bụ dọkta afam obidike ekwugo na ọchịchị gọvanọ chukwuma udo ekpebigo ịhazigharị ụlọ ọgwụ niile gọọmenti nwe na steeti a dọkta obidike mere ka mata nke a mgbe ọ gara leta ụlọ ọgwụ ụmụeri general hospital ụmụeri na kansụl ime obodo anambra east chebụzọ okoye so ha wee jee wee wetara anyị akụkọ a ka o si gaa mgbe ọ na-agwa abs okwu dịka o letachara ya bụ n'ọgwụ ya bụ kọmishọna gosiri enweghị afọ ojuju ya site n'ihe ọ fụrụ n'ebe ahụ wee kwuo na ya bụ ụlọọgwụ bụ nke anaghị etinyecha n'ọrụ otu o kwesịrị ya bụ kọmishọna wekwere iwe na akparamagwa ndị ọrụ nọ n'ụlọọgwụ ahụ wee kwuo na mgbe ha bịaruru na enweghị ofu onye ahụrụ ka ọ nọ n'ọrụ n'ebe ahụ o kwupụtakwara na gọọmenti soro udo agaghị anabata ụdị umengwụ egwu na adịghị uchu n'ọlụ nke ndị a na-egosi eze ọdịnala nke umueri Igwe Ben Emeka onye kerere ya bụ kọmishọna kwere ya nkwa na ya bụ obodo ga-aga n'iru ị na-enye gọọmenti nkwado iji wee mee ka ya bụ ụlọọgwụ bụrụ nke kacha mma na Naịjirịa n'akụkụ nke ya prezident jeneral nke umueri jeneral asembli Chief John Mechie kenekwara ya bụ kọmishọna maka njem ahụ wee gbaa ndị ọrụ ahụ ume ka ha na-adị uchu n'ọrụ ya bụ onye kọmishọna mechara wee gakwa leta Ikenga Primary Health Center nke dị n'Ụmụeri